ma ọdụbe egwu ojukwu ji ndụ ya chụọrọ ndị Igbo aja o ji akụ ya chụọrọ ndị Igbo aja o ji akụ nna ya chụọrọ ndị Igbo aja ọ naghị aṅụ oke mmanya ọ naghị achụ nwanyị, ọ naghị eri ego ndị mmadụ mana ndị bụ ndị aṅụrụma ndị na-eri ego ndị Anambra werezie si na ha dị aha ịba ama onye mụ na ya onye nso a sị na mba agụ amụtara m agụ n'aka idimọdụm egwu ojukwu m na ebe ọbụla ọ nọ ndị niile aja foto ya na-emetọsị chukwu na ya kpọcha ha niile ọkụ igbo mmanụ the only way you show that you are not happy and the only way you show you want liberation bụ ije eme tinye aka ebe anyị isi ya anaghị eji akwụkwọ ndị UPP ọ bụla UPP na 45 political parties na Naịjirịa nwee provision na their own manifesto ọ bụ nke m kwuru n'ọnụ nke edere by approved in INEC provision for referendum tụnyere osita Chidoka ka ọ bụrụ gọvanọ Anambra steeti referendum ebido na Anambra steeti a governor under Nigerian law nwee power of prerogative of mercy osita Chidoka bụrụ gọvanọ unu nye ya one month emere ya swear in i'm doing this i'm taking this commitment on his behalf and on behalf of party oji na-aga one month etugharịa e in ọ ga-eyuzu his power of prerogative of mercy wepụta ụmụ anyị niile eji na prison niile dị na Anambra on account of Biafra mana ọ ga-ejizi ọnụ ya were fụọ ọkụ ka m kpọtitezie ya unu hụ nwa ahụ agụ n'onwe ya onye emememete nwa agụ n'ụlọ onye emememete nwa agụ n'ụlọ onye mee mete nwa agụ n'ụlọ mgbe nwa agụ tetere